Isiokwu a na-amụ amụ nke iri atọ. A ga-amụ isiokwu a n'izu malitere na Septemba 18 ruo 24. Na-ahụkwu Jehova na ndị ọzọ n'anya. Amaokwu akwụkwọ nsọ e si nweta isiokwu a ka ịhụnanya mee ka anyị etozuo n'ụzọ niile. Ndị Efesọs isi anọ amaokwu iri na ise. Abụ nke abụọ Jehova bụ aha gị ihe isiokwu a na-ekwu anyị niile nwere ike ị na-emekwu nke ọma n'ofufe Jehova ma anyị ka malitere ife ya ọhụrụ ma ọ dịla anya anyị fewere ya n'isiokwu a anyị ga-eleba anya n'otu ụzọ dị mkpa anyị nwere ike isi eme ya ya bụ ị na-ahụkwu Jehova na ndị ọzọ n'anya ka ị na-echebara ihe e kwuru n'isiokwu echiche chee gbasara ebe ndị ị na-eme nke ọma nakwa ebe ndị ka nwere ike imekwu nke ọma paragrafụ nke mbụ ajụjụ olee ihe ndị ị mụtara mgbe ị malitere ịmụ Baịbụl ị chetara mgbe ị malitere ịmụ Baịbụl o nwere ike ịbụ na o juru gị anya mgbe ị matara na Chineke nwere aha o nwekwara ike ịbụ na obi ruru gị ala mgbe ị matara na Chineke anaghị ata ndị mmadụ ahụhụ n'ọkụ ala mmụọ ọ ga-abụkwa na ọ tọgburu gị atọgbu mgbe ị mụtara na ị nwere ike ịhụ ndị gị nwụrụ anwụ ọzọ gị na ha ebiri n'ụwa mgbe ọ ga-aghọ paradaịs paragrafụ nke abụọ ajụjụ ewezuga ịmụta eziokwu dị na Baịbụl olee ihe ndị ọzọ ị merela ka ị na-amụkwu okwu Chineke ị bịara na-ahụkwu Jehova n'anya otu ahụ ị si na-ahụkwu Jehova n'anya mere ka ị na-eme ihe ndị ị na-amụta ihe ndị Baịbụl kwuru enyerela gị aka ị na-ekpebi ihe ndị dị mma ịmụtala ị na-eche echiche dị mma na ị na-eme ihe ndị dị mma n'ihi na ị chọrọ ị na-eme ihe ga na-eme Jehova obi ụtọ otu ahụ nwatakịrị si agbalịsi ike ị na-eme ka nne ya ma ọ bụ nna ya hụrụ ya n'anya gị nwabidokwara ị na-eme ka nna gị nke eluigwe ndị Efesọs isi ise amaokwu mbụ na abụọ sịrị n'ihi ya na-emenụ ka Chineke maka na unu bụ ụmụ ya ọ hụrụ n'anya hụkwanụ ndị ọzọ n'anya mgbe niile otu ahụ Kraịst hụrụ anyị n'anya ma jiri onwe ya ọrụ Chineke àjà na-esi isi ọma maka anyị paragrafụ nke atọ ajụjụ olee ajụjụ ndị anyị nwere ike ịjụ onwe anyị anyị nwere ike ịjụ onwe anyị sị m hụrụ Jehova n'anya ugbu a karịa mgbe m ghọrọ onye Kraịst ọhụrụ kemgbe m mere baptizim m na-egosikwa ụmụnna m na m hụrụ ha n'anya so otu a na-egosi na m na-emekwu ka Jehova ọ bụrụ na ị hụghị ezi Chineke n'anya otu ị hụrụ ya na mbụ ike agwụkwala gị ụdị ihe ahụ mere ndị Kraịst n'oge ndị ozi Jizọs ajụghị ha ọ gaghịkwa ajụ anyị ọ ma na anyị nwere ike ịmalite hụwa Jehova n'anya otu anyị hụrụ ya mgbe mbụ anyị mụtara eziokwu paragrafụ nke anọ ajụjụ gịnị ka anyị ga-eleba anya na ya n'isiokwu a n'isiokwu a anyị ga-eleba anya n'otu anyị nwere ike isi na-ahụkwu Jehova na ndị ọzọ n'anya anyị ga-ahụkwa uru ịhụkwu Jehova na ụmụnna anyị n'anya ga-abara anyị na-ahụkwu Jehova n'anya paragrafụ nke ise na nke isii ajụjụ olee ihe ndị siri Pọl onye ozi ike mgbe ọ na-eje ozi ya gịnị mere ka ọ nọsie ike n'ozi ọ na-ejere Jehova obi dị Pọl onye ozi ụtọ ife Jehova ma ọ bụghị mgbe niile ka ọ dịrị ya mfe ọtụtụ mgbe Pọl gara ebe dị ezigbo anya ime njem n'oge ahụ adịghị mfe n'ụfọdụ njem Pọl mere ọṅụ siri anya ma na osimiri ma n'aka ndị ohi e nwekwara mgbe ndị mmegide tiri ya ihe ndị kọrịntị nke abụọ isi iri na otu amaokwu iri abụọ na atọ ruo iri abụọ na asaa ọ bụghịkwa mgbe niile ka ụmụnna mere ihe gosiri na obi dị ha ụtọ maka mbọ ọ na-agba inyere ha aka gịnị nyere Pọl aka ịnọsi ike n'ozi Jehova Pọl si na Baịbụl nakwa n'ihe ndị mere na ndụ ya mụta àgwà ndị Jehova nwere obi siri Pọl ike na Jehova hụrụ ya n'anya o mekwara ka ọ hụ Jehova n'anya nke ukwuu otu Pọl si gosi na ọ hụrụ Jehova n'anya bụ ijere ndị nsọ ozi maka na-ejere ha ozi ndị Hibru isi ama amaokwu iri paragrafụ nke asaa ajụjụ olee otu ụzọ anyị nwere ike isi na-ahụkwu Jehova n'anya ọ bụrụ na anyị a na-amụsi Baịbụl ike anyị ga na-ahụkwu Chineke n'anya ka ị na-agụ Baịbụl gbalịa ka ị chọpụta ihe ebe ị na-agụ na-akụziri gị gbasara Jehova jụọ onwe gị sị olee otu ebe a si egosi na Jehova hụrụ m n'anya olee ihe ndị ọ na-agwa m mere m kwesịrị iji hụ Jehova n'anya paragrafụ nke asatọ ajụjụ olee otu ekpere nwere ike isi nyere anyị aka ị na-ahụkwu Chineke n'anya ụzọ ọzọ anyị nwere ike isi na-ahụkwu Jehova n'anya bụ ị na-ekpe ekpere mgbe niile na-agwa ya otu ọ dị anyị n'obi Jehova ga-azakwa ekpere anyị otu nwanna nwaanyị bi n'Eshia aha ya bụ Kan sịrị na mbụ ihe mere m ji hụ Jehova n'anya bụ ihe ndị m mụtara gbasara ya ma ka m na-ahụ ka ọ na-aza ekpere m m bịara hụkwuo ya n'anya ihe a mere ka m chọkwuo ime ihe ga-adị ya mma na-ahụkwu ndị ọzọ n'anya paragrafụ nke itoolu ajụjụ olee otu Timoti si gosi na ọ na-ahụkwu ụmụnna ya n'anya mgbe Pọl ghọrọ onye Kraịst afọ ụfọdụ aga ọ hụrụ otu ọmarịcha nwa okorobịa aha ya bụ Timoti Timoti hụrụ Jehova n'anya hụkwa ndị ọzọ n'anya Pọl gwara ndị Filipaị banyere Timoti sị enweghị m onye ọzọ nwere ụdị obi o nwere onye ga-eji obi ya niile lebara mkpa unu anya ndị Filipaị isi abụọ amaokwu iri abụọ ihe Pọl na-ekwu okwu ya ebe a abụghị na Timoti na-ahazi ihe nke ọma ma ọ bụ na ọ na-ekwu okwu nke ọma kama Pọl chọpụtara na Timoti ji obi ya niile hụ ụmụnna ya n'anya o doro anya na ọ gụsịrị ọgbakọ ndị Timoti gara leta agụghị ike ka ọ bịa ọzọ paragrafụ nke iri Ajụjụ: Olee otú nwanna nwanyị ana na di ya si gosi na ha hụrụ ụmụnna ha n'anya? Anyịnwa na-achọkwa ụzọ ndị anyị si enyere ụmụnna anyị aka. Ị chetara nwanna nwaanyị ana anyị kwuru okwu ya n'isiokwu bụ nke a ọzọ? legodo ihe o mere. Mgbe oké ifufe kpachara mkpamkpa, ya na di ya gara n'ụlọ otu nwanna chọpụta na ifufe ahụ mebiri elu ụlọ ya nke mere ka ezinụlọ ahụ ghara inwe uwe dị ọcha nwanna nwaanyị Anna sịrị anyị chịrị efe ha saa ya dee ya pịa ya ma chịghachiri ha ya anyị lere ihe aha anyị mere anya ka obere ihe ma o mere ka anyị na ezinụlọ ahụ dịrị n'ezigbo mma ruo taa otu nwanna nwaanyị ana na di ya si hụ ụmụnna ha n'anya mere ka ha nyere ha aka paragrafụ nke iri na otu ajụjụ nke a olee otu obi na-adị ndị ọzọ ma anyị mee ihe gosiri na anyị hụrụ ha n'anya ajụjụ nke bi dịka e kwuru n'ilu isi na itoolu amaokwu iri na asaa olee ihe Jehova ga-eme ma anyị na-eme ihe gosiri na anyị hụrụ ndị ọzọ n'anya ọ bụrụ na anyị adịrị obiọma na-egosikwa ụmụnne anyị na anyị hụrụ ha n'anya ha ga-amata na anyị na-agbalị ime ka Jehova obi nwere ike ịdị ha ụtọ maka ihe anyị meere ha karịa otu anyị chere obi na-adị nwanna nwaanyị ka na ekwuburu okwu ya ụtọ ma o cheta ndị nyere ya aka ọ sịrị obi dị m ụtọ maka ihe ọma ụmụnna nwaanyị mere m kpọrọ m gaa ozi ọma ha na-abịa n'ụlọ m kpọrọ m gwakwa m ka m soro ha gaa tatụ ihe ma ọ bụ rie nri ehihie ha na-ebulatakwa m ugbu a achọpụtala m na ha gbara ezigbo mbọ iji mee ya ihe mere ha ji mee ya bụ na ha hụrụ m n'anya nke bụ eziokwu bụ na ọ bụghị mmadụ niile ga-ekele anyị maka ihe anyị mere ha mgbe nwanna nwaanyị kan na-ekwu banyere ndị nyere ya aka ọ sịrị ọ dị m ka ya bụrụ na m ga-akwụli ndị niile nyere m aka ụgwọ ihe ha mere m ma amaghị m ebe ha niile bi mana Jehova ma m na-ekpe ekpere ka ọ kwụghachiri m onye nke ọ bụla n'ime ha ihe nwanna nwaanyị kan kwuru bụ eziokwu Jehova na-ahụ ihe anyị mere iji nyere ndị ọzọ aka ọ bụrụgodị na ihe ahụ dị ezigbo obere ọ na-ewere ya ka aja bara ezigbo uru anyị chọrọ ya nakwa ka ihe anyị gbazinyere ya ọ ga-akwụghachi ilu isi iri na itoolu amokiri na asaa sịrị onye na-emere onye ọ na-enweghị ka ọha ya ihe ọma na-agbazinye Jehova ihe ọ ga-akwụkwa onye ahụ ụgwọ ihe ọ na-eme paragrafụ nke iri na abụọ ajụjụ Olee otú ụmụnna nwoke nwere ike isi gosi na ha hụrụ ọgbakọ n'anya ọ bụrụ na ị bụ nwanna nwoke olee otú ị ga-esi gosi na ị hụrụ ndị ọzọ n'anya ma na-enyere ha aka otu nwanna aha ya bụ Jọdan jụrụ otu okenye ihe o nwere ike imekwu iji nyere ọgbakọ aka okenye ahụ jara ya mma maka ebe ndị ọ na-eme nke ọma ma gwa ya ihe ndị o nwere ike imekwu dịka ihe atụ ọ tụrụ Jọdan arụ ka ọ na-erute ụlọ nzukọ alaeze n'oge ma kelee ndị ọzọ na-aza ajụjụ na ọmụmụ ihe soro igwe ozi ubi ya na-aga ozi ọma mgbe niile na-achọkwa ụzọ ndị ọ ga-esi na-enyere ndị ọzọ aka mgbe nwanna Jọdan mere ihe ndị a ihe o mere abụghị naanị ịmụta otu esi eme ihe ụfọdụ kama ọ mụtara ịhụkwa ụmụnna ya n'anya nwanna Jọdan mụtara na nwanna ghọọ ohu na-eje ozi ihe ọ na-eme abụghị ibido inyere ndị ọzọ aka kama ọ na-enyere ndị ọzọ aka na-aga ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na abụọ ọ bụrụ na mmadụ a na-emekwu nke ọma na ofufe Jehova ọ ga na-achọ otu ọ ga-esi na-enyere ndị ọzọ aka paragrafụ nke iri na atọ ajụjụ olee otu ịhụnanya si mee ka otu nwanna aha ya bụ Kristen gbaa mbọ ruo eruo ịghọ okenye ọzọ gịnị ka ị ga-eme ma ọ bụrụ na ị bụbu ohu na-eje ozi ma ọ bụ okenye Jehova na-echeta ihe ị rụrụ n'oge gara aga nakwa na ihe mere iji rụọ ya bụ na ị hụrụ ya na ndị ọzọ n'anya ọ na-ahụkwa otu ị ka si na-ahụ ndị ọzọ n'anya obi jọrọ otu nwanna aha ya bụ Kristian njọ mgbe a kwụsịrị ya ịbụ okenye n'agbanyeghị ya ọ sịrị m kpebiri ime ihe niile m ga-emeli iji na-efe Jehova ma m nwere ọrụ n'ọgbakọ ma ọ bụ na enweghị m ka oge na-aga ahọpụtakwara ya ịbụ okenye nwanna Kristen sịrị obi eruchaghị m ala ịghọ okenye ọzọ ma m kpebiri na ebe ọ bụla Jehova mere m ebere chọọ ka m bụrụkwa okenye ọzọ m ga-abụ ya n'ihi na m hụrụ ya na ụmụnna m n'anya paragrafụ nke iri na anọ ajụjụ gịnị ka ị mụtara n'ihe otu nwanna nwanyị bi na Georgia kwuru ndị Jehova na-egosikwa na ha hụrụ ndị agbata obi ha n'anya dịka ihe atụ otu nwanna nwaanyị bi na Georgia aha ya bụ Elina sịrị na mbụ naanị ihe mere m ji ekwusa ozi ọma bụ na m hụrụ Jehova n'anya ma ka m na-ahụkwu Jehova n'anya m malitere ị na-ahụkwu ndị ọzọ n'anya m na-agbalị na-eche gbasara nsogbu ndị ha nwere nakwa isiokwu ndị ga-eru ha n'obi ka m na-echekwu gbasara ha ka m na-achọkwu inyere ha aka otu Jehova si agọzi anyị ma anyị na-ahụ ndị ọzọ n'anya paragrafụ nke iri na ise na nke iri na isii ajụjụ dị ka anyị hụrụ na foto olee ngọzi ndị anyị ga-enweta ma ọ bụrụ na anyị na-egosi ndị ọzọ na anyị hụrụ ha n'anya ọ bụrụ na anyị a na-egosi ụmụnna anyị na anyị hụrụ ha n'anya ọ bụghị naanị ha ka ọ ga-abara uru mgbe ọrịa coronavirus malitere otu nwanna aha ya bụ Paulo na nwunye ya nyere ọtụtụ ụmụnna nwaanyị mere agadi aka ịmụta otu ha ga-esi jiri kọmputa ha ma ọ bụ ekwentị ha na-ezi ozi ọma otu nwanna nwaanyị o siri ike na mmalite mechara mụta ya o ji ya kpọọ ndị ikwu ya ka ha bịa ncheta ọnwụ Jizọs mmadụ iri isii n'ime ha si n'ịntanetị bịa ya mbọ a nwanna Paulo na nwunye ya gbara baara nwanna nwaanyị ahụ na ndị ikwu ya uru nwanna nwaanyị ahụ mechara degara nwanna Paulo akwụkwọ ozi si ya imeela kụziere anyị bụ ndị agadi ihe agaghị m echefu otu Jehova si eche banyere anyị nakwa otu isi gbasie mbọ ike nyere anyị aka Ụdị akụkọ a kụziri nwanne Paolo ihe dị ezigbo mkpa. O chetaara ya na ịhụ ndị ọzọ n'anya dị mkpa karịa ihe anyị ma ma ọ bụ nka ndị anyị nwere. Ọ sịrị, abụbu m onye nlekọta sekit. Taa, ama m na o nwere ike ịbụ na ụmụnna echefuola okwu ndị m kwuru ma ha ka na-echeta aka m nyere ha. ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na ise na nke iri na isii naanị otu ihe anyị mere iji gosi na anyị hụrụ mmadụ n'anya nwere ike ịbara ọtụtụ ndị ọzọ uru paragrafụ nke iri na asaa ajụjụ ọ bụrụ na anyị a na-egosi ndị ọzọ na anyị hụrụ ha n'anya olee onye ọzọ ọ ga-abara uru anyị gosi ndị ọzọ na anyị hụrụ ha n'anya ọ na-abara anyị ọtụtụ uru anyị na-atụghị anya ha otu nwanna bi na New Zealand aha ya bụ Jonathan chọpụtara na ihe a bụ eziokwu otu ehihie Satọde ezigbo anwụ na-acha ọ hụrụ otu ọsọ ụzọ naanị ya so na-aga oziọma nwanna Jonathan kpebiri na ya na nwanna ahụ ga na-eso aga oziọma n'ehihie Satọde ndị na-eso ya n'oge ahụ ọ maghị ụdị uru ọ ga-erite n'ihe ọma o mere nwanna Jonathan sịrị n'oge ahụ oziọma anaghị atọ m ụtọ ma ka m na-ege ntị ka ọsụ ụzọ ahụ na-akụzi ihe na-ahụkwa ihe ndị ọ na-arụpụta n'ozi ọma ya o mere ka ozi ọma tọwa m ụtọ nwanna ahụ ghọkwara ezigbo enyi m mee ka ozi ọma na-atọ m ụtọ meekwa ka mụ na Jehova na-adịkwu na mma paragrafụ nkiri na asatọ ajụjụ gịnị ka Jehova chọrọ ka anyị na-eme Jehova chọrọ ka anyị niile na-ahụkwu ya na ndị ọzọ n'anya Dịka anyị mụtarala, anyị ga enwele ike na-ahụkwu Jehova n'anya ma anyị na-agụ okwu ya na-atụgharị uche na ya na-ekpekwa ekpere mgbe niile otu anyị ga-esi na-ahụkwu ụmụnna anyị n'anya bụ ị na-enyere ha aka ka anyị na-ahụkwu ndị ọzọ n'anya anyị na Jehova na ụmụnna anyị ga na-adịkwu na mma adịm na mma ahụ ga-adịru mgbe ebighị ebi Gịnị ka ị ga-aza? Olee otú ị ga-esi na-ahụkwu Jehova n'anya? Olee otú ị ga-esi gosi na ị hụrụ ụmụnna gị n'anya? Olee ngọzi ndị anyị na-enweta ma anyị na-ahụ ndị ọzọ n'anya? Abụ nke otu narị na itoolu chiri na obi unu niile hụ ibe unu n'anya isiokwu a agwụla